ha butoro ogologo ọkpụkpụ adịghị ya n'ime sọsụrụ dị na ya ee ọ bụ ihe ogologo ọkpụkpụ adịghị ya n'ime sọsụrụ dị na ya ee ọ ogologo ya n'ime ọ bụ ihe ahụ toro ogologo ọkpụkpa dị ya n'ime sọsuru